ala Igbo na-agba aghara ala Igbo na ana m asị Chineke kụnye ndị mbụ na ndị egede kụnye kamala ọzụzụ amadi amadioha kụnye ekwensu abaga na kụnye ekwensu na-achị ala Igbo niile na-echekwa ala Igbo niile kụnye maka na ala Igbo na-agba aghara aghara kpọpụtara naanị Nnamdị Kanụ kpọpụtara naanị Nnamdị Ezebiro Kanụ kpọpụta ya na ndụ na ahụ isi ike ka ọ kọọ ya ka ọ pụta na ndụ na ahụ isi ike ya wee kparịrị ya nwoke ndị nwan of the Biafran people dị na-ekpe ka ọ dịrị ya na mma